ndị kọrent nke abụọ isi nke iteghete n'ihi na ọ dịghị mkpa ka ndị gara unu akwụkwọ banyere ijere ndị nsọ ozi n'ihi na amatara m obi dị ọkụ unu nke m na-anyara ndị Masedonia isi banyere unu na akaghị akwadebewo n'arọ gara aga ịnụ ọkụ unu kwalikwara obi ndị ka ọgụgụ n'ime ha ma ezitewo m ụmụnna anyị ka e wee ghara ime ịnya isi anyị na-anya banyere unu ka ọ bụrụ ihe efu n'akụkụ a ka unu wee bụrụ ndị nọ na nkwadebe dị ka na-ekwu ure ka e wee ghara ime ka ihere mee anyị onwe anyị n'ụzọ ọbụla ka anyị ghara isi unu onwe unu n'ihe a nke anyị dabere ma a sị na ndị Masedonia ga-eso m bịa wee hụ na unu aka akwadebeghị ya mere agụrụ m na ọ dị mkpa ịrịọ ụmụnna anyị ka ha bụrụ ụzọ jekuru unu burukwa ụzọ mee ka ihe ngọzi ahụ nke unu buru ụzọ kwe na nkwa zuo oke ka ihe ahụ wee bụrụ ihe edoziri dịka ihe ngọzi ọ bụghịkwa dị ka ihe nrigbu ma nke a ka m kwuru onye were aka ntagide na-agha mkpụrụ ga-ewerekwa aka ntagide na-ewe ihe ubi onye werekwa ngọzi na-agha mkpụrụ ga-ewerekwa ngọzi na-ewe ihe ubi ka onye ọbụla n'etiti unu nye dịka o buru ụzọ rọpụta n'obi ya ọ bụghị site na mwụta ma ọ bụ site na mkpa n'ihi na Chineke hụrụ onye were obi ụtọ na-enye n'anya ma Chineke pụrụ ime ka amara niile babigara unu oke ka unu wee babiga oke ịlụ ezi ọlụ niile ọbụla ebe unu nwezuru ihe niile na-akpa unu n'ụzọ ọbụla mgbe niile dịka edewere n'akwụkwọ nsọ si ọ ghasara akụ ya o nyere ndị ogbenye ihe ezi omume ya na-anọgide ruo mgbe ebighị ebi ma onye ahụ nke nwere inyezu onye na-agha mkpụrụ mkpụrụ ya onye nwekwara inyezu mmadụ nri ka o rie onye ahụ ga-enyezu unu mkpụrụ ọghịgha unu mekwa ka ha baa ụba ọ ga-emekwa ka mkpụrụ ezi omume unu rie nnekarị ebe a na-eme ka unu bụrụ ọgaranya ihe niile ọbụla ruo afọ ofufo niile nke sitere n'aka anyị na-alụpụta ekele a na-ekele Chineke n'ihi na ije ozi nke ife ofufe a abụghị naanị ihe na-emezu ihe fọdụrụ ndị nsọ iwe kama o sitekwara n'ọtụtụ ekele a na-ekele Chineke wee babiga oke ebe a ji nwapụta nke ije ozi a na-enye Chineke otuto n'ihi na edoro nkwupụta unu n'okpuru ozi ọma Kraịst ya na n'ihi afọ ofufo nke nwekọ unu na-eme ka ha na mmadụ niile so unu na-enwekọ ha onwe ha kwa na-arịọrịọ ha n'ihi unu na-agụsi unu ike n'ihi amara Chineke dị n'ime unu nke karịrị nke ukwuu ekele dịrị Chineke n'ihi onyinye ya nke a na-apụghị ịkọ akụkọ ya